unu mana oge ruo mgbaji adọwa agụ ọnụ unu mana oge ruo mgbaji adọwa agụ ọnụ ma ndị nọ n'ugwu ma ndị nọ na ndịda gbakọta ọnụ ka anyị siere chi anyị nke ọ na-eri unu mana cha na igwe ojee na mmụọ anụ mara na onye ọgbalaga oche mgbe enwiro isi atọ na mba the mountain helper the lion of the tribe of Judah the lily of the valley the rose of Sharon ọba awọba ọjọ́ ọlụkpọ ọjọ́ alụkpọ ọjọ́ alụkpọ ọjọ́ onye eze onye kwuru okwu na jerusalem ọ ga na kapani ọnụ ga mee ana m etu ya the youngest old man akwa ya bụ agadi aka aka ogbenye mara ogbenye mara ụbịam ere mgbọmgbọ ụmụ chineke gee ntị na nwere akụkọ nga akọrọ unu asị m kọọ